ehe ụmụ ibe ekenekwa m ụnụ ụmụ ibe ekene m ụnụ na anyị nwabụ ndị ndozi ọdịnala na anyị nwabụ ndị ndozi ọdịnala anyị nwabụ ndị si na kama igbo ga-ana kama ka anyị nwa na anyị nwabụ ndị si na enweghị ego eme ka ọkụ ahụ nyere anyị n'aka regbuo anyị anyị si mba kama ọ ga-anyụ n'aka anyị kama ya nyụọ n'aka ndị na-eso anyị n'azụ na ọ gaghị anyụ n'aka anyị na igbo agaghị anyụ n'aka anyị anyị si ụmụ ibe na ụlọ gbaghara anyị na anyị kwesịrị ị na-ewetara ụlọ ozi ọma mana ụlọ mara amara na ihe anyị ji n'aka akarịrị akarị ọ bụrụ na chọrọ ezigbo ala igbo ezigbo ala igbo orikwa ya kwara efọt o orikwa ya kwara ọkwa jọbụ wee chọrọ ka ndị Igbo dị mma ị ga-arụ ọrụ rụzie ọrụ ike maka na ndị be anyị chekọmawo onwere ihe oferi n'ụwa ma ha na ihe ị na-eme wụ feki na ekirieti ekirieti nye gị iburu na-akpagharị as orijinal a sịgoro m ka anyị kene eke kene orie kene afọ na ngwụ kene ikwu na ibe kene ndị ọkpụ na ndị egede kene ndị mbụ ụmụ ibe anyị si udo dịrị ụnụ na anyị ndị ndozi ọdịnala Igbo ihe anyị ji wee kpọọ onwe anyị ndozi ọdịnala nwekwara ihe ọ pụtara ọ ha na anyị jọọ soro bụrụ si na anyị bụ ndị ndozi ọdịnala mba ị ga-amagọdo ihe nwa ọdịnala wee kwuo okwu ndozi ya ndebe anyị na-ekwu okwu tv tv tv o nwere onye n'ime ha ma ihe bụ tv ọkwa nwa bekee kiri ọkwa nwa bekee rụrụ tv so iche na nwa bekee jọọ soro rụcha nnọọ tv bupụtara esi gị goro onye <laughs> ichere e, mba nọ nọ nọ mba ọ bụrụ ya ndị mere risaachị gụsịrị akwụkwọ wee ma na enwe ihe a na-akpọ sensory impression sensory impression na ekwentị <laughs> ha ma na sensory impression na enwere ihe na-akpọ impression nwee nweta ihe a na-akpọ sense organs nwee ihe a na-akpọ sensory impression so tv was created for sensory impression so that they can sell this to you then you can buy it and use it as habit so ihe niile ị na-eme mana eh, your agwa is being created and sent to you is fake news news will fake is Hollywood movie eh ụmụ ibe ihe a na-ekwu nna agwa unu ọkwa ị chọọ go and do your own research e I just want to tell you this thing because ọ dịrị allowed to say in public media ịghọtago I'm just risking it ndị na agwa gị ha pure truth ịchọ go and do the research media will sensory impression ọ ihe ọ just to program you nyewa ka ị were sịrị ee bbc ebubeghị ihe cnn ebubeghị ihe ajezeri ebubeghị ihe channel tv ebubeghị ihe so o rugozi <laughs> mgbe ibelivuzi na the movie has become part of your life oh. otu a ka anyị ga-esi apụ ndụ otu a ka anyị ga-esi apụ ndụ na ya gbara a program na ya gbara ihe program na tv wee program na every news media o program na nwanne gwazie nke standard what is our standard of our children unborn children ke ya standard we don't have a life aga enwere ndụ ị ga-enwego igwezie ndụ igwe ndụ iwee kwuwezi ịhapụrụ mmadụ ndụ nwanne ị nwere ndụ how can you live ndụ to ị nwere ndụ you don't have a life the matter is already in motion because your body is matter in motion so you have created a tail ndị be anyị na-akpọ ya okwo onwe ihe a na-akpọ okwo ndị mmadụ na-akpọ arụsị mana ha mara ihe ọ bụ you have because this motion moving have already created an etel and this etel now being under motion o create ihe a na-akpọ strain that is force nyama mere nna gị ji wee baa gị mma ịghọtago nke ndu because man is the motion is matter under motion ịghọta na ndị nwa na onwe gị because this motion is force onwere direction ndị nwa na onwe gị nwere ability to reason that is the ability to overpower the five sense ihe a na-ekwu maka ya because the five sense is where this media and all this government everywhere all ihe they work under five sense so the ability nna gị gosiri gị na those um, odozu uh, artifact ahụ ị ga-afụ ya always ha na-epenti something n'anya ha pentie n'ime ha pentie n'ọnụ ha pentie na ntị ha bịa pentie na ahụ ha ịda na o ya na ahụ ebe a o ya ebe o pentie ya ebe a ihe ọ na-agwa gị bụ the flesh the body the eye the ear onye afọ always dem paint all these things ha pentiri ya epenti just ihe afọ always ha na ihe afọ na ha mepere anya ha otu a anya ha mepere saịn ndị ọzọ si wuzi the blood group ọ na-agwa gị the blood group because every blood group nwere nọmba but ịmarọ your own number ịmarọ so ọ gwara gị ndị nke ya ọ na-enye ndị nke ya saịn the problem here nekwe the problem once you overpower these five cents you become the leader of your destiny because mkpọrọ aha ndị Igbo na-eji n'aka ọ na-amara ihe ọ bụ mkpọrọ abụrụ mkpọrọ mkpọrọ bụ owu owu owu ngwa ọgụ ịghọtago mkpọrọ ahụ ụrụ fụ symbol of weapon that's why you sị na Moses kọrọ mkpọrọ na mmiri ọkewa mmiri bụọ mba ndị eze na-ebugharị mkpọrọ ha mara ihe ọ bụ because why chief ahụ ị na-afụ bụ iwepụ the f ọ bụrụ ichie ha mere ya corrupt chenji ya mkpọrọ ahụ ị na-afụ bụ the weapon onye wu ube mmọnwa na-eme etibe mmọnwa ị na-afụ na-eji ube n'aka oji oji ahụ ọ na-ewu na onye bụ mkpọrọ ahụ mkpọrọ ahụ symbolizes the man that guide all the guardian of life you are the guardian of life you got to hapụzie the okay now only way mmechi wey destroy ya this your guardian of life bụ mlesi gị this media information from media fake information from media because this is sensory is is true don't make yourself a fool ebe don't believe that no ya this guy dey go abụrụ eziokwu this is a pure absolute 120 percent truth your that sensory impression ọ dị na you even though you don't know when you believe the lie you don't even know that is it ịmara dị mgbe ị na-ebelive the lie the problem you are living the lie but you don't know if ịmara dị na ị na-elive the lie because you believe all this ihe ekriet ekriet that means you are a victim so ihe a na-ekwu na all of them bụ lie mana ihe na-ekwu bụ ka anyị krieti nke anyị nke ga-abara anyị uru nye anyị ebere successful land o nwere nke bụ eziokwu n'ime ịghọta but ka anyị krieti nke anyị nke ga-abara anyị uru ihe anyị ekwu maka ya ịghọta so all those media anyị because if we program our people in a very direct manner they ga-aba uru bara anyị uru but ọ bụrụ na ije na awụghọchi nke nwa bekee ma nke ndị ọzọ kedu uru ọ ga-abara anyị ị ga-afụ na the best person na anyị Igbo na oji ikwu okwu o were ụka na-amara gị atụ okwuchọsị n'afọ a jizọs okwuchọsị nka ndị asị muslim ndị asị muhammad ndị asị nka kedu the reason why o ji ekwuda o ji eme dozu o ji enye dozu examples why ị ga-ajụgodo onwe gị why o ji enye dozu example because all the program running inside him or her but ndị be anyị amakwa ha na the program na run inside them the problem is ha mara na this program na run inside them they don't know that the program running because ha chekwuru my human being or nwere life to live no konchara mma gị na-akụziri gị onye kụziri nna gị na-akụziri gị onye kụziri ye all those curriculum ị na-agụ na skuul onye dere ya ịma ha na program ka ọ bụ ka ha na-akpa tv program ị na ha anụ ihe tv program radio program kedu ihe bụ program then take your dictionary and say chọọ ihe bụ program na chọọ ya look for it chọọ ihe program then you know that you have been deceived that is why you are shouting everywhere you don't even know you are shouting everywhere you don't know because nna <laughs> eh. the game na-atọ ọchị ịmara otu that football ahụ ị na-agba ọ ya bụ ụkwa ụkwa football <laughs> ngwa ọwụ mkpọrọ ịhụ ka ị na-achụ the ball ọsọ ịchụgide the ball chụgide the ball ịgba ya nye goal that means ịtụrụ the bọọlụ in a direct mana ị kwesịrị ịchụ ya ya ka iji wee gbaa ya nye goolu ọ sị gị ị na-akpa bọọlụ ị na-akpa ya akpa ịnwụ gị na akpa ya akpa ịhụrụ ya the same thing ị na-akpakwa ya ọ sị gị na mkpọ mkpọ na mkpa bụkwa ofu ihe mawara ụkwa ụkwa wee dagbuo anyị ka ịghọta so ụmụ ibe olesi ma ya ọma ihe nna nna anyị ji wee kwuo sị onye na chi ya nwanne enwere ebe ị na-eje trutu truth na-eme e, ilu eziokwu na afụ ụfụ you are not going ya nna gị esi gị onye na chi ya ọ sịghị gị because ka ị gaji worship ọ bụghị maka worship ka ọ na-ekwu okwu ya nna nna ya amaghị akwa worship ihe ọ na-agwa gị bụ na the vibration the trọtụl ị na-anya moto because ndị nwana nwoge na-awụ moto ị na-anya moto ị na-epres trọtụl wii ị na agba 60 km per hour nwanne dat moto ihe ọsọ gị na-asị moto mgbasi ike moto mgbasi ike ị na-ekwu n'ọnụ moto mgbasi ike wụ n'ebe olesi ma ịzọrọ trọtụl dawan bụ the physical life direct ịzọ trọtụl and ọ bụrụ na enwerekwanụ fuel ebe a nwere ebe moto a na-aga ị gaghị paakị moto na anaghị arụ ọrụ na-asị na moto anaghị agbasi ike moto gị anaghị arụ ọrụ ọ mma moto gị is outdated this moto ọ dị outdated ọ naghị arụ ọrụ this moto is not working ime ha afụ ụzọ but simple because ị mara ihe ị ga-eme ka dis moto ga-agbasi ike ịta ọnụ ọsị na dis moto dị mma nọ ya ka ị ga-eji agba reti ị ga-eje fọmụla 1 wit moto fọmụla 1 ka ị ga-eje wit moto ọ ihe fili ị ga-agba fọmụla 1 wit nwụrụ anwụ kpata na ị ga-anọkwa ebe a na-eti mkpu na moto ahụ nna ka ihe na-eme ndị a na-eme mresisi ndị a na-egbu m lukati moto m maka na moto m jọrọ njọ nna nwanne bute ezigbo moto ba na lain ịgbakarị everybody n'ọsọ bring a better car you run everybody gbapụchie onye ọbụla anọdụ n'azụ na Lewis Hamilton louis Hamilton louis Hamilton sign ya contract na-adọrọ mma ọpụta sign ya na-emere season anyị ekpere because na anyị na-watch television nonsense onye sign ya with Mercedes McLaren ọ na-agba first enye ebu ihe kọp ọ bụrụ na-akpagharị yes na o bu kọp na ịfụghị ya na o bu outside the contract moto dị mma ọnwụ na o ji eche anyị gara ndị ndị moto nwụrụ anwụ onwe ihe owin next tomorrow ọ ga-apụta sị ga-emegheresisi o megheresisi rubbish anya ọtị anya ọtị ke nna nwanne physically fit just watch ya just look ị na-aga n'ụzọ negodi ndị a anya ịma ma oruoro gị na ha negodi ha anya ma ma oruoro gị na ha this because you are living the life they created this life is for them because white nwa bekee glorify white you cannot blame them this is their life they create for them open go ngwa your ha debe there you are the one looking for them not them looking for you chinese people wey create go life for the chinese those people who look like this image so the program is for those people who look like the image so ị na-ekwu about white jesus or white jesus is you and the problem not them. because nwa bekee create this thing to make their children believe the god is living them is the image ihe ọ na-agwa ha bụ this god living you because this picture look like you there is nobody that every nwa bekee knows it ụmụaka nwa bekee mana enwere e jizọs mana enwere onye ọ bụ because is an image that's why nwa bekee ji wee claim mụọ that na ya gara everywhere n'ụwa gbarịsie obodo ndị mmadụ si na civilization ka e wetara ha ndị mmadụ believe it because of the media ndị be ha ndị nwa bekee believe na nna nna ha gara na the whole world to give civilization ọwụ ihe resịrị ha bụ ihe this is the ọ bụ nna ha resịrị ha through media because there is no life until you create one enwere life until you create one life so ọ bụrụ na ị na-arụ ọrụ program enwere program nwanne ịbụ onye nkịtị anyị bụ ndị nkịtị and we must go to zero and begin as a human being ị na-adance back on top of this ocean nwanne mmiri ga-eri gị ị na-adance on top of the ocean mmiri ga-eri gị because we have none and we must create one and the ndozi ọdịnala is here to create one nwanne ị chọọ ifolo if you don want to hapụ onwere onye si gị bịa nobody ask you go to an igbo you see for yourself nobody ask you to follow us nwere ihe no nwanne anyị chọrọ ịpụ ndụ anyị ma chọrọ ịpụ ndụ ị ịpụrụ ndụ with us because mgbe ị na-eje ịchọ ọrụ ị na-aga ebe a na-achọ ọrụ gacha ọrụ mgbe nwoke a na nwa na-emepe kọmpanị na-arụ kọmpanị ọkpọrọ gị ọ gị ebe ahụ mana ọrụ sere kọmpanị bịa a na-ekwu okwu visa lọtrị everybody na-agba visa lọtrị achọrọ ije amerịka achọrọ ije england achọrọ ije everywhere onye ọbụla chọrọ imewe ọfụma achọrọ m ije legos ebe mepere emepe abuja ọkwa idb na ndị otu emantụrụ abuja idb na ndị otu emantụrụ abuja they studies abuja today ndị igbo nwe 80 percent of money na abuja today dịsi abụcha ị na-afụ n'anya anyị ka e mepere Abuja rụọ ya rụọ ya ihe ọ bụla otu standard ị ga-agwa ndị Igbo ka a bịa rụọ ala Igbo onye nonsense excuse bifo Buhari kemgbe ọsọ baa n'ọkwa kedu mbọsị Buhari baa n'ọkwa I want to know ndị mmadụ na-akọ nonsense kedu mbọsị Buhari bara ebe ahụ onwego mbọsị ifere onye Igbo na-eme ihe n'ala Igbo abịasị ya kwụsị ihe ọ na-eme enwego unu ga na-enye excuse excuse excuse unu ama ha na ego ndị ugwu adịghị bank don't you know that ndị ma na ego ndị ugwu adịrị na bank that's why you don't see them in corruption ifili na onye igbo aha onye igbo aha mere accuse na onwere na ọbụrụ onwere ihe ọmere n'eziokwu ojifili oh, all because of this sentiment na-enye anyị nsogbu mgbe mdagba ma na-eri ego ahụ nwere nke o nyere gị ọkpọrọ gị gịnị ọsọ wee mee mbọsị e, ekwezie ka esi wee mee ọrụ ya kụọ ndị igbo they are the us they are marginalizing us ọzọ ndị igbo people ka a na-ejide na corruption e nwere onye awụsa nọ dị. ịmara na ego ndị awụsa ego ahụ m na-egoro na chenji chenji ụnụ na-eme dọla exchange ịmara ego ndị ugwu ego ha na bank ọkwụ ụnụ na-ebugharịrị ha ego ha ego niile ụnụ na-echenji na steeti ịmara na ego ndị ndị ugwu ka ha ọ dị mara ndị na-eme biznes na-aga na bankị bụ ndị igbo so ọwụ ndị igbo ka ama a na-echeki eche dia mọni ego ndị na-esekreti na naijiria bụ ego ndị igbo ịnwere bank ịnwere kọmuniti bankị ego niile na-esekreti na naijiria tude bụ ego ndị igbo nwere ndị nwe ya ọ bụ ego ndị igbo bikọs ndị ọzọ ego ha dị n'aka all those places na-echenji ego ọ ndị ndị ugwu nwe ndị igbo na-echenji ego na ego n'aka ndị ugwu so ọha ha nwere ego ego ha adịghị n'ụlọ akụ ndị nwe ego dị n'ụlọ akụ ndị be anyị so ọnwụ na ya enweghị bank onweghị onye anyị ga-eblem mana aka nna gụrụ so this blame game must stop onye ọbụla kwuru ihe abịa na peji ma ọ bụla ọka nna m ozugbo ikwuru blọk game that's nonsense bịa na peji m blọk nna abịa m ebe ịzụ ndị ara achọrọ m ịpụ ndụ obi adịrọ m mma otu anyị si ata ahụfụ obi obi obi adịrọ m mma atọ ahụfụ ahụfụ a mmadụ na atọ na-eme ifere ọ na-eme ifere bifo Buhari abịa n'ọkwa ka eke Naijiria dị Buhari abịa bifo Buhari abịa Buhari abịa Buhari eme nka mee nka bifo ọbịa ihe ọ mma ihe ọ mma bifo ọbịa so ọ problem abụghị na ndị gọvanọ na-ezu ochi na ndị gọvanọ amaghị ihe a ga-eme ịghọtago owochi oh, bụ the problem ọ bụghị bikos ọf na ha ama ihe a ga-eme ha eme ihe ha amara ihe ha ga-eme nwanne ọdị izi tụrụ ọrịa program ịma ihe a na-agwa ụlụ ọ na-adịghị dizi ga ọ dị kọ dị kọmọn ọdịrọ kọmọn ọdịrọ kọmọn ọ bụrụ na ọ dị kọmọn du it ọnwụ na high blood pressure egbughị gị ịmana mgbe onye asị ọnwụ na high tụrụ ahịa ihe a na-agwa gị ihe a na-eme ime ihe high blood pressure egbuo gị nwụ straight ahead mara na ebido ụmụ nwa bekee na-eme ọfụma China na-eme ọfụma this of discipline and intelligence ihe niile ndị Igbo nwere n'afa from from first village to last village na ala Igbo nwere ihe omen ọkpụrụkpụ ịtọpe one village name na ala Igbo ọ ịtọpe ofu anụmanụ anụmanụ kewere anụmanụ enwe if you know the name of enwe ide ide agwọ akpị nsịkọ ihe niile awụcha meaning on their own is a concept from A to Z every Igbo land is a concept every Igbo name is a concept nne nna nna dịka m gwara ụrụ na if we ọnwụ na ndị ndozi ọdịnala emecha Igbo ga the best place on earth based on this concept of nna nna ya. ha nwere ike nwere ike igwe egwu egwu mụ na onwe etekiri na serious ewere m ya serious e, atekiri na serious that's why mụ na onwe achọrọ m ịma because etekiri na serious ịghọta ọnwụ na anyị mesịa ndozi ọdịnala you will see that na kedu ihe na ndị ụnụ na-agbara afọ bụ na nna ụnụ ma ihe a na-akọ napụrụ ihe a na-eme sọntị bụ eleveshọn ihe anyị na-eji ime bụ eleveshọn onwe ihe anyị na-echenji echenji anyị ma na evritin nna nna anyị ha mere koodu or mitology and anyị ma the meaning of the mitology so ihe anyị ji ka ime bụ ihe anyị ga-eme anyị mesịa ndị mmadụ a na-ekwu onyonyo nwe obi aṅụrị enwere onye anyị bịara ebe ka ọ fụ anyị n'anya ma ọ kọla anyị ka ya ọ bụrụ ihe anyị afọ. Ya anyị bịara afọ ihe ga-abara anyị uru ihe ga-abara anyị uru onye ha anyị bịara ebe a so ọ bụrụ na ị mara ihe bụ onye na-achị ya nwanne nọrị n'akụkụ biko n'akụkụ na China ịnwa anwa mebie art life imprisonment ka ị na-eje ịnwa anwa misinterpret the art and culture of China life imprisonment o ebe ị na-eje because ndị Igbo agbata ihe a na-akọ that's mmadụ ga-abịa kwuru nonsense kwuru enweghị onye were religious person you can take into parliament not even religion nke um ọdịnala omenala ma religion nke um isi ala ma nke ndị Jew you can never take any single one in parliament everything religion um, government na-use to control onye ọbụla religion religious enweghị ike ije na parliament never not Europe not Korea not South Korea not China they can never take you because ha mana the ability is not well, is ọ dịghị stable anyị against religion mba but all oh, measurement of the speedometer religion wu measurement of speedometer so ọ oh, na ị chọrọ ndị ga-aba uru ndị na-abụghị ndị consumer because religion wu consumers ọ oh, na ị chọrọ ndị ga-aba uru ihe ị nidere wu ndị na-creators ọ consumers ịghọtara so ụmụ ibe ihe m na-ekwu about this onye na chi ya wu the level of the consciousness level of awareness ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ so ị gaa n'ime mmụọ gaa n'ime mmụọ ebe ime mmụọ ahụ dị the same exactly ihe na-eme ebe a na-eme ebe ahụ but in invisible level in invisible rhythm. so ịbịakwa na na physical rhythm human being is the maximum in physical realm so human being bụ the maximum in physical rhythm. so ọ bụrụ na ị mara ihe ị nwere ike ime to develop because life in the other side develop level after level level after level that's why iji wee fụ ndị Igbo na-akpọ ya agbụsị gịnị ka ihe agbụsị na-eme agbụsị na-agba agba kedu ihe ndị Igbo na-akpọ march march nwa bekee si ọ march ọkwa ndị Igbo si ọ march na march ka first month first first month o march na Igbo cosmology agbụ agbụsị na agba agbụ maka agbụsị pere mpe agbụsị the body of agbụsị divided is divided into three and o nwere six legs each side so ụmụ ibe agaghị m egbuwara ụlọ ahịa too much aga m aja ọzọ kọwara ụlọ ya nwa obere ịghọtara ka m gwa ụnụ na nna nna anyị ha nwere kọnsept ọ bụrụ ha jos bụ na ihe ndebe anyị na-emetụta onye nọkọta na oburu osi ahụ onye nọkọta omepe igbo peji igbo omenala igbo kọlchọ igbo ọ dịka gasị na nna wara emerezi ihe egwuregwu ihe anyị na-eme onwe anyị bụ ihe egwuregwu mmadụ onye ka ihugoro ndị senegal ma onye gambia nọkọta nnọọ mepee senegal group culture the highest education on earth bụ culture ọ bụrụ dị nke anya na skuul the most sophisticated education that's what you call cult ọ bụ ebe in your secret for future unborn children ya ka ndị igbo onye ọbụla ebe ọbụla onye igbo pụtara mepe grupu mepe peji na-atị ka ọ chasị ya ka ọ chasịrị ya ị na-atị mebe ihe na-eme anyị isi ịrụghara onye gambia o mmadụ onye ndị yoruba ọ ndị awụsa sef ọ ndị ijọ ọ ndị ebini nke ndị igbo wee gaa na fesbuk 100 million grup adịrọ m against the group but nwanne ịchọ jee mepe grup but echizi n'afọ imebi because this thing na-eme at the end of the day some people will believe it oduru ha jee na nonse aba n'igbo nụrụ because cut away program cut away program adịghị m against it ihe m na-ekwu the program kedu ihe ọ ga-abara ndị mmadụ kedu ihe program aha ga-enye what is this thing going to offer to the people that is the problem and at the end of the day e nwere ndị nkịtị ga-ebelivu ya kedu ihe that thing ga-ebenefit in their life what is that thing going to do because ihe a na-ekwu bụ ka anyị si apụ ndụ man if you have a better program sell it to your people they will buy it as long as no media they will buy it because all sensory impression and they will buy it but uh, that's why m ji abụ unu oji ncha asa arụ mara onwe ya oji ncha asa arụ mara onwe ya ị nwere ike ị na-eme na nganga na okomoko who cares onye ji mmadụ narị ji onwe ya ọ gbasara m ihe mma bụ na those people need are gotten them and achọghị m everybody onye ọ bụla na-enweghị ike discipline nwe onwe ya inwe you are not up to di level because discipline start from self criticism must start from the self because nwere different if you are unable unable to criticize yourself accept that na ya emeghị ego megide ala Igbo then how can you move ahead nna nna anyị ha nna nna anyị ha our ancestors this our ancestors that this that then how can you move ahead ebe ọ bụ na life is the moment nke nwere this life is yours now nna nna gị episi ara pụọ nke nwa now ka ihe ị ga-eme what life are you going to set for yourself and for the upcoming kedu dos i want you to tell me ị na-achọ ibi na nke arụrụ arụ nke onye rụkwara where is it there is none so don't you see enwere any program running ad in Igbo land today i want you to tell me gwa m ma enwere any Igbo land program running in ala Igbo today if there is any tell me no electricity program no food program no uh, egwu ọnwa nothing egwu ọnwa bụ animal kingdom ifo nothing no program not even sports program mmọnwụ a na-eti none of them can explain the what is this mmọnwụ and what kind of message you want to send to the public no so there is no program no no children development program enwere enwero not even commercial program to train people how to do uh, business whatever whatever not even training center onwere no program then so ka ekpere the future what is the future for you Ke ihe the future Ke ihe the future nwere for you there is none ọdịna anyị pụtazie ị na-agwa m nna na enweghị iburu datin ruo m nso big ka m na-ejedokpọ gị anya ma ọ bụ because if you cannot prove it ndị mmadụ chekwa ma anyị pụtara ebe eh, abịazi eh, egbuzi ọkụkọ gọzie ọkọ tasi ọjị nke aha aga mana ọ bụrụ ihe anyị bịara ihe ọ bụrụ ị na-eme dịara gị owere onye si gị ma anyị na-agwara onye na chi mụnwa bụ onye izi kwuru onye na chi ebe a onye na chi ihe ọ bụrụ ị na-eme dịbara na ya adịghị ndozi ọdịnala abụrụ datị ndozi ọdịnala wee program on its own is a project project program so if you don't understand it ichaa n'ụzọ ka ndị mara understand mee ihe isi program ọ bụrụ maka ndị na-atọ ọchị ọ ndị na-eje ụka ọ ndị na-agọ mmụọ ọ ndị na ihe ọ bụla ị chọrọ ị na-efe hukes onye ka ọ gbasara onye na chi bụ the philosophy of ndozi ọdịnala onye na chi so ya chọrọ ịnwe ihe ị na-efe mana iruo ebe ọ bụrụ na ị pas the test we don't take you ọ bụrụ na ị pas the test enwere ihe anyị ji ga-eme bikos ihe anyị bịara bụ ọrụ nwanna ị gaa n'ụlọ ọrụ ị ga-aga intaviu ịgasịa intaviu ịpas ya na intaviu ewee gị n'ọrụ simple as abc so as long as na ndozi is for work then we must take people based on their qualification that's all. so ọ bụrụ na mmadụ gwa gị sị gị na anyị anaghị eme otu a iwe iwe si ọnwụ ihe ndị Igbo we all ihe ndị ọdịnala ọdịnala must be to that na your house na your house because there is no universal education there is no universal religion there is no universal uh, kọlchọ ka onye ọbụla si wee debe ute ya ka ọ ga-esi wee dinara andị nna nna anyị ha kwuru ya ekwu na onye ka isi wee tọọ ute gị ka ị ga-esi arahụ ịchọọ ịpụ ndụ nwanne ị ga-atụ atụmatụ ga-eme gị pụọ ndụ nke karịrị ndị nke ọzọ maka ime ọfụma ndị nke ọzọ akọpịrị gị ndị nke ọzọ mekwara ọfụma nke nwaanyị akọpịrị ha without knowing it enweghị mmadụ na-eme ọmụmụ eme n'ụwa ị chere mmadụ na-ama ụmụ ebe onweghe onye ife umere ihe ọsị na ọmụ ụma ọ misteki ha ọmụkwanụ mgbe o ji mee aghọta ha ọmụkwanụ ọmụkwanụ mgbe o mere so anyị kwesịrị ịma na ndozi ọdịnala bịara for something special and if you want to do something special you must be special if you want to do something special you must be special so ndozi ọdịnala be special and never happen in the history and we never happen again in the history because ndị ọzọ ga-abịazi na ahụkwu anyị agaghị adịzi risente ha ya akazi anyị ndị anyị ga-etre na ndozi ọdịnala ga-akazi anyị anyị mesịa ha ga-aka anyị because ha bịafọ ihe anyị bịara nwụ ka ha kara anyị ọ bụrụ ka ka ha nọdị erukwe chọsi ancestor asị ancestor ha sị ya taa anyị chọrọ ha mesịa anyị mesịa ha pụta ha bido tatisi meaning ihe a ga-eme ha akpụzi anyị akpụkpọ anyị akpụọ na-erimemba anyị mgbe every every nwere ike every year ha set a days aside to remember us that's all pump and play the case end abụrụ mere their life go life is dead life is the moment so any level of life nọ na the moment ka anyị ga-agwa ha si life is the moment any level ọbụla this information there is only one sun there is only one moon so every information is under this thing 99.9 of the world is made of the same thing the atom or matter or hydrogen or oxygen whatever you call it is made of the same thing so you need to maximize these things study them add them remove them study them add them remove them study them in a secret form that only you and your people can understand it that is only you can where you can defeat the opposition that is the only way you can defeat the opposition the are the same thing but all how you manage the information makes you different you so ndị mmadụ agaghị na-amebisi ụmụaka anyị n'idere ka anyị ha bara anyị uru bara ụlọ uru ndị igbo naanị iyi anyị niile anana n'iyi ụlọ amụba ndị igbo baa uru anyị niile abaa n'uru so ọnya ka a na-ekwu ọnya ka anyị na-agbara mbọ fụ na ndị be anyị bara uru ọ bụrụ because of na enwere something special kwụrụ onye anyị na anyị salarị anyị bụ onye anyị si akwụ anyị salarị ebe a enwere onye anyị si akwụ anyị ụgwọ mana ihe anyị ga-eme n'ala Igbo anyị mesịa nwanne <laughs> ọrụ anyị na ha aga n'ihu chekwe ọrụ anyị na ha aga n'ihu obere oge ọ ga-eme ụnụ n'anya achọrọ m ikwuchara okwu ekwucharị achọghị m ikwu ya nnukwu achọrọ m ikwucharị ya ekwucharị ka ndị anyị chee ya eche so ogwu ndị ọkara obi ka anyị na-agba Naijiria enweghị aja ime gị ma taa na echi because onwere onye nọchiri ụzọ onwere onye gịnị a na ndị ndozi ọdịnala abịaghị ebe afọ anything apart from the betterment of ndị Igbo so Naijiria ọgwụ n'ala Igbo ala Igbo ọgwụ na Naijiria ka ọ dị mfe onwe onye ihe ọmara anaghị adị mma enwebeghị mbọsị m fụrụ onye Igbo na-eme ihe n'ala Igbo abịasị akwụsị ya mezinye enweghị ọnwụ ndị ochi na ndị amaka ị na-eche na ha gara ime ezigbo ihe onye agha zuru ochi ọ bịara fọdụ ya bụ ihe ọ bịara ọ ihe ọ bịara ime unu emekwana unu nwekwere ike unu fụ ofu onye enwere ike nyere kọntraktị e, ọrụ ụda dị na-arụ ọ plan bụ ihe ahụ enweghị onwe onye kwụsịrị ya all the whole company nọ n'ala Igbo mechiri emechi all those former governors mechiri ya because the company bi wos built by fọma gọvanọs. Bọt mgbe ndị be anyị lost the way of life then the enemy entered them ndị ọjọọ bara ya n'ime and ndị ọjọọ ha bụkwa ndị Igbo ọkwa ndị Igbo ihe ahụ ọkwa ndị Igbo Ala Igbo adịghị ha ma ọkwa ndị Igbo ọkwa ndị Awụsa ọkwa ndị Yoruba ọkwa ndị Igbo mana ihe mebụrụ na aghọtara the system of political power e nwere ndị na-egwu wayo n'ụwa their life bụ egwu wayo ha likere egwu wayo so ọnọdụ dị na gọọmenti risentịn ka onye ahụ bụ ọbụkwa ọnọdụ ebe ọ bụla ọsọkwa ya nọdị ojekwe Spain ọ ya achịkwa ndị na-atụ akwụkwọ ojekwe Thailand Thailand enwe ndị anaghị atụ akwụkwọ nwee ndị na-atụ akwụkwọ nwee ndị na-azụ ọgwụ na spain the same thing na england the same thing so the person gekwa na political power ọkwa oh, the same life ka ọ ga-ebi ịgotagowa the same life ka ọ ga-ebi so unu na-eme destiny unu na-eme ya nghọtaghị ọ dịka gasị na onye ji ha na political power chenji ewere onye ọzọ asị the same onye agha gara die for that thing that's why in the west or na china o onye na-ekwe before ịba ebe ahụ nwanne agha amụ ụdị mmadụ egwu ị na-ezu ochi na agba ma nobody cares I don't care ihe ị na-eme m nwere ọ gbasara m mana a na-ekwu particular job this job is for so people onye ka eji wee nwee ndị ichie nwee ndị nze na ọzọ nwee ihe a enwere ihe eji wee nwee ndị be anya mara ijuwe echi also only few people ihe nze na ọzọ only few people can tell me the meaning of nze na ọzọ only few mana ha chekwa mere ejiji ha chere ejiji onye bụrụ nkarị anya anya echiri ọzọ o ochiri ọzọ o ochiri chi ochiri nze ịjụọ ndị be anyị mmene ọbụdị ma amara ihe bụ nze na ọzọ so then ọnwụ na ịmara this thing how do you then kekwenu ekwena aka what is your own position in this society ndị be anyị na-ebu mkpọrọ n'aka ndị chifu jicha mkpọrọ n'aka ndị chifu a na anyị kpọọ hasị ya nwanne ke ihe the symbolism of this mkpọrọ n'aka na i want to know ọ mara ya then kekwe what is the ke ihe na nna eh, si na ọ na-agba ara ọ na-agba ara then what is the chief at the first place chief oh, chief this chief what if you cannot explain this mkpọrọ ji n'aka this ordinary mkpọrọ akụfa ji n'aka is feather feather symbolizes what the purity the judgment this chief enweghị ike ịgwa gị the symbolism of this akụfe o nweghị ike ịgwa gị the symbolism of this ọdụ enyi the silicon the light the dark in the, the, the light in the dark eh? that mpi ji n'aka o nweghị ike ịgwa gị the mkpọrọ ahụ o ji n'aka na ọwa ube n'ọwụ mmandu n'ọwụ the guardian of life this is why you are in this position to put your people forward ọya oh, wụ Moses ya na-asị na Moses kwara mkpawa mkpara to separate mmiri ọwụ oh, chief a ah, ọwụ oh, ichie ka a ah, na-ekwu mere datin ọ bụ akụkọ ichie ka ndị a were dee n'akwụkwọ na ụmụ ha ụmụ ha were na-apụ ndụ anyị esizi ebe a soro chụkọrọ akụkọ ah, nonsensị because people cannot create a life for themselves instead of them to wetuo isi egwu soro ndị ma ihe a na-akọ mba otu ebe akọrọ nonsens our ancestors way our ancestors way we must do this kedu the contribution for the society kedu ihe a ga-eme the question you should ask them anywhere you see them what is the contribution economically intelligently how do we use this into porango you go dey ask the person question ask me i tell you jụọ m question what do I want ihe nchọrọ ime ngwa gị in 5 years time nri ga-adị cheap na Igbo every kind of food will be cheap na Igbo and I will tell you how from A to Z I tell you how nri in five years will become salaka na Igbo m ga-agwa gị how security in five years will reduce na Igbo mana gaghị m agwa na public ngwasị ụlọ oru etu na-eburu emebisie ịchọọ private I tell you all these things ama m ihe m na-akọ adịghị akụ ya because of I want ị laiki na m inwe ahụ na laiki ya mmadụ ga-emechi ha afọ enweghị ihe m ji mmadụ eme mmadụ ịlaiki m eme mana ihe m na-ekwu nwanne what are you going to offer my society ndị Igbo na-ata ahụhụ kedu ihe ị ga-ọfa ha offer them what you can do for ala Igbo not what your ancestors can do for you what are you going to do for your ancestors stop on the ancestors kedu ihe ị ga-emere ancestors gị nwụrụ anwụ n'ebe ahụ n'ala Igbo the condition of the land dey left for you n'edi condition of the land ha pụrụ gị n'ebe ọ dị otu a ka land Igbo land dị otu a ka Igbo land dị mgbe nna gị nna nna gị nọ ebe ahụ eh, unu emebisi obodo na-asị ancestors gị ancestors gị you cannot create a society for your children instead of you to shamelessly bury your eh, face n'igbo uh, okpuru bed bury your face ndị ihe ihere anaghị eme bury yourself ịdị ndụ your society dị otu a ị ka pụtasị ancestors gị ancestors gị mbụrụ ancestor ahụ nwudo ụlọ in onye igbo niile achụsị amụn bịa mbụrụ dị ancestọ awụ ndị afọ afọ sara achụsị amụn ọbụla dị onye ọbụla si bazụ pụọ ebe apụ ndị ugwu asịghị ndị ugwu asịghị ndị yoruba asịghị e, ndị nkekwa ndị onye nwa bekee asịghị ee onye nwa ihe nwa bekee obu isi na-abụ nwa bekee obu isi na-abụ ndị isi na-abụ ndị ndị ofe isi na-abụ ke ndị igbo e? ọsị onye nke asị onye nke asị onye nke asị ya ihe niile a na-enwe n'ụwa niile dị n'ụwa ka ọ dị everything nothing for from heaven common society ebe ihe dị mma na-eme mba ọ ga-asị gị ọchọ look for one single nonsense excuse rubbish excuse na-enweghị isi you must look for one single excuse ọ sị na nke asị ya ọ sị na nke asị ya ehe nna njiri nwanyị na-ekwu akparịsịra ndị be anyị ị na-ekwu otu akwa because of na the voice dey high ngwa bring the bring the information I follow you tell me kedu ihe ị ga-emere ndị anyị we follow you diligently with respect we honor you forever and ever ị mara mana onye mazi ama na-ekwu chọọ excuse one excuse every day ọ bụrụ nke ọ bụrụ nke ọ bụrụ nke ọ bụrụ nke ụmụ mba ọ bụrụ ụta ka esi eme were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na wwwolobicom gwa onye ọ n'anya na ọ ya ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ọ taa ka esi eme ya ike ikwu na <laughs> anyị a na-abịazi ebe everyday ịmana mgbe mgbe anyị na-abịa everyday anyị jizi ike abịa ihe anyị ji wee na-eme ya otu a bụ na ka ọ gụọ ụnụ agụọ ka ọ gụọ ụnụ agụọ ka nni ka ụnụ fụ na awụghụ Facebook ọwụrụ ebe a na-eje eh, eh, eme eh, fine boy taa ebe ha ga-esi ekwu ya tọmbọbụ tọmbọbụ tọmbọbụ mba ihe anyị na anyị chọrọ ka anyị Igbo dị mma sọ ọbụrụ Facebook Facebook bụ e, dịkaba ọbụ na ndị otu ihe anyị akpara ego this is where they tell you all the lie ha kọnkọgụcha news ha chendi rụ o nwere ike achọ ofu ofu story fake story ede sị na ndị ojii asị ndị ojii asị ha ebupụta ndị ojii ebi ochi ara ya most of this ihe anwa bekee na-edo ndị ojii na-echi ya ha niile and most of them ndị Igbo 90% of ndị Igbo ihe na Facebook bụ sharing sharing sharing sharing something ha amaghị na odo stins nwere onye ọ na-ebenefit odo shia shia shia shia ha amaghị nwere ya na-akpọ marketing in this media market aspect of it enwere marketing so you are just making somebody rich unknowingly somewhere ị na-efiri na emere gị ihe free na ihe awuf yes but onweghị nwa bekee anaghị enye mmadụ ihe free never nwa bekee can never give you anything for free never ever in life so ndị mmadụ chekwa na a na fesbuk Facebook eh, eh, Facebook a na-eshia nchia nchia ya enwere ike ofu edọkata ọchọọ fake Biafra fake story de ndị Igbo niile yes I told you this man onye afọ Biafra n'anya onye amere ndị Igbo niile echi the whole thing chefuzie na onye nwe saịtị ahụ datin unu chiara ọtọpụgorie percentage na market of his site most of unu ekwu maka Biafra ahụ ndị Igbo sef ya ụdọs ndị na-ọsọ nwa ya nwere ike ọrụ Gambia ka ọ nọ Senegal ọ South Africa ọ na-akọ nke ọkụ those fake news unu eburu ya na-akpagharị because ịfụ ha na Biafra ebe ahụ hey yes eh Trump give us Biafra ọ leta Yahoo the same thing ka a mewere ndị be anya maha mgbe a ji baa Judaism all this media tinyere ndị be anya na Jewish ha nọ today this media mana ha amaha the sensory ihe a na-ekwu maka ya yeah they don't know Ka ga aghọta the best mere ike imere ndị Igbo ndozi ọdịnala ọ bụghị ebe a ihe anyị na-ekwu na this media wo because we know the power of media and ndị ndozi ọdịnala ga-enwekwe the largest Igbo media largest Igbo media ebe ọ ga-eme anyị ga-ewepụta time dee ihe a na-akpọ akụkọ animal kingdom for kids how kids begin to develop from animal self to higher self a ga-enwe akụkọ ndị nta akara animal kingdom nwa akụkọ ụmụaka ifo ifo ekpote ifo nke nna nna anyị ha anyị adịkwuzie ya another one in this present day so that ụmụazị ga na-develop with image with image ya na-ekwu with image because na enweziri kọmputa nwee so many assets to programming the mind of the people got so ụmụazị a na-eto with ambition onye ọbụla nwara this Hollywood Nollywood movie a na-asị na magic African magic akwụkwọ ya na ala Igbo again onye ọbụla m fụrụ dati movie a na akpa African magic onye ọbụla m fụrụ ya na brun buru that TV ahụ anya ya n'isi African magic so magic a ga-eji apụ ndụ African magic kemgbe ịnọ na amerika ịnọ na ịnọ na Europe onwego mbọsị ịgbanyere eh, eh, eh, foreign television ọ African magic European magic mmadụ ga anọbe ya otu a na-eri nri na-aṅụ biya gbanye tv african magic na watch ụmụ nwaanyị maracha akwa n'obi ọ na-eje ka ọkọ ugbo ruo ebe ahụ ọfụ ọgwụ ọgwụ etiri na fam oh! ah, ah, ah, egbe eluigwe agba ozugbo gbatuo mmadụ n'ala na ọhịa ka mmadụ ga o nwere ụmụazị ụmụazị ha na ya bi ebe ahụ ụmụazị ya dịcha 2-3 years na awọchị na awọchị this movie eh? movie wee program so kedu the program a ga-edere ụmụazị a we need a program i need the program to program the mind of our children mba ndị be anyị aghọtara ya ha ghọtara ya but the same time the same people crying but ha ghọtara na the problem bụ dem created this mess ha amakwa ha na ha create this mess so they don't even know we create this mess nobody created the mess the absence the absence of the intelligent of the mind intelligent to the intel intel n'ime n'ime the observer the person observing because the eye is the observant enwere the inner eye nọ n'ime na-eme observe through the visual eye so but you don't understand the sensory impressions you don't understand them that is why you are suffering ọbụrụ bụrụ of na somebody is somewhere making you know is bicos you the inability to understand these things create this vacuum create this vacuum there is a vacuum inside your society the mind is vacuum and the society is the reflection of your emotion so ọbụ bụ of that your society is a mess not bicos of somebody somewhere blocking you o nwere fence if Igbo o ebe a gbara fence n'ala Igbo so ọgodi na anyị nọ na nga australia australia is a prison those people in prison turn it into a country do you know that go and do the research australia is a prison yard those in the prison turn the prison into a country cherezie chebirizie ndị agha tiri na prison ndị agha na-abịa ya ha agwụọ ha ịba cherezie ndị na-abịa ndị tiri na prison na-abịazi ha agwụọ ha ịba <laughs> na chegodio so na anyị igbo if we produce 40 percent of what we consume have a community bank that we can anything mm, na money or paper or akwụkwọ bụ ihe ọ bụrụ ego so we can create our value system anyị na 24th century so we can still use this paper money but we have a different value that we change commodity with the values so we can still be there and have a new system a different system we can use the existing system to create an institution these things are possible onwere onye ji anyị so onye na-agwa ụnụ bụ na the problem is inability of having ihe dị ka ndozi ọdịnala so that enwerezie base wee nwee ike isi na page wee na-apụ ịghọtago bikos anyị nidiri page inwee base wee sizie na base na so nobody cares about you that's the problem onwere onye chọrọ ịma onwere onye chọrọ ịma so olesi na ịgabazie if you are going towards the security threat that means you are a victim of the media because media is the fake news then you, you follow the fake news on your result of the security challenge ị na-enwe n'ala Igbo nwere all those things you just because you, you, you go away from the right track you become a victim because what you, the choice you make the all the choice you make so whether you dị ndụ ịpụrụ ndụ anwụ is the choice you make onye kpara nkụ ahụhụ si ngwere bere ya ọrịrị so but ọ bụ ndị be anyị ha anaghị aghọta simple ama m na ndị anyị once ha ghọtara ihe they become addicted ndị be anyị na-eme ka ndị jọnki once ndị Igbo like something they become addicted ị na-agbazi ya something a na-apụ ara ọ dị addicted ndị be anyị dị addicted and ihe ahụ ss carbon ss carbon but this carbon ọ oh, oh, na abụ uru ị na-ewe but ọ depended how you channel them ọ bụrụ na ndị Igbo mara ihe the amamihe ga-adị eses bikos ha nwere eses carbon bikos carbon a na-ekwu hydrogen eh, eh, eh, oxygen and carbon oya wụ the highest of anything in human nature so ndị Igbo nwere excess carbohydrate carbon hydrate ndị Igbo nwere excess ịghọta so but ihe anyị diziri bụ to have a structure get channels dị at uh, the mind because the already already the, the, the, the matter is already in motion because ndị njin njin already na-emuvu emuvu so ihe anyị nidiziri wu chanel ebe mmiri a si na njin ya apụta ga-esi apụ ịghọtago so that ka ụmụaka anyị wee nweta ịpụ ndụ onye ha na-ekwu maka ọ bụrụ to challenge ndị nkịtị mba ndị nkịtị has always been and ha ga-anọkwa ya the are there because onye pụtara ụwa today ama ha na ọ bụghị onye ọbụla nọ na past bụ ma ihe tomorrow na anyị ga apụtakwasị na ancestors ancestors ọkwa ndị gọvanọ ahụ mfu today kwa ancestors ndị fada fada niile na-akụkọ na ala igbo na na-ebukọrọ ego ọkwa ancestors ka ha ga-awụkọ echi na eh? kedu onwere kedu onwere onwere ego onwere onwere eni mita na-eri iji ego ndị ụka na-anata n'ala igbo ndị ụka niile na ala igbo onwere onwere mita na-eri iji ego a natara ebe ahụ mba then how do you think that na onye ọcha diri ha dị ọrụ kedu ka isi wee chere na onye ọcha dịrị ndị ọrụ a enwere mita na rekọdụ ihe ha nwetara na sọnde na katọlik na siemens na those churches na ndị isi ojii mkpụ na adịghị na-eme mmebiri all those pastors ka onye ha ka onye dị in charge of the church these black people are in charge of the church those father will be in charge of this church because there is Rome amaghị ego na o nwetara na this church Rome amaghị ego na onye a nwetara there pastọs na nwere chọchis kedu onye dịrị ha ọrụ who send them onye dịrị ha kedu onye dịrị ndị pastọ ọrụ so dat before ị na-agba ị na-agba baịbụl ọkụ all this man ọ pastọ kwesịrị isi ya mechie chọọchị ọ dị pastọ ga-emesi chọọchị ọ bụrụ akwụkwọ bikos akwụkwọ nwere uru ọ bara ọ bụ dama na-eju ochi na-eburu ego ndị mmadụ ndị fada niile a na-anakọrọ ego n'ụlọ ụka kedu ihe ha ji eme onye gwara silipas mere ndọpụ bịa onye onyinye nke mbụ nye onyinye nke abụọ nye onyinye nke ịtọ silipas onye adọpụrụ adọpụ oribeghị nne isi nsi yestide bọta ọ ga-apụta bụrụ mmiri mmiri mmiri mmiri gọzie nụ mmiri nụnwa anyị butere n'ire oge gọzie nụ mmiri nụnwa ka ọ bụrụ mmiri dị ntọ gọzie nụ mmiri nụnwa anyị butere n'ire this man in his mind in his bottomless heart mana enwere ihe mmiri a jeka imere onye a ọ na-awụ mmiri a ọ narịa 5 naira o ji bịa o tinye n'ike ego ruo n'abalị o were this morning were senjere ụmụnne ya ụmụnne na-aga akwụkwọ na amerịka ụmụnne na-aga akwụkwọ na london ụmụnne na-aga akwụkwọ na malaysia this lady this, this, this people because of na ha dị inability to reason nsogbu adịrọ because they are victim of the society but this father but this pastors nkọ this pastors mana because these people are vulnerable using the advantage so they are demons ọ these victims these victims are the reason why we are here oh, but ndị fada nkọ na-anakọrọ ha ego ha si ya na onwere rom dịrị onwere past onwere nobody send them not God these people are businessmen merchandise but ndị a ndị chozuru to use their own people to make money ndị a chozuru to use their own people because na ha na-ata ahụhụ the ha nwere hope they have no hope or hope are lost because government is not there I believe say na Christ or God or whatever because it's belief you don blame them because ha mụrụ ha n'ime because so hey believe na something somebody will help them out this man use advantage of this vulnerable heart to deceive them and dupe them ihe ara ha eme ndị ochie chọọchị sọpọzụrụ ịbụ ebe a na-eri nri should be where you go you eat free church you kwesịrị ịbụ where you go then tell you how life is being created everything happened no they go there to brainwash the people and promise you heaven they have never been before if you can visible wicked souls wicked as care that's why oyibo people do us these things because we are we, we are, we are isi adịrị anyị mma ebe ọ bụ na people na-abịa here tụọ ego tell them that this money is meant for the poor and you give it to the poor so that we know that this is charity place not to put in white, white man and the cross to deceive and deceive people why gwa nne mmadụ na ebe a bụ ebe a na-eri nri awuf this is charity home you come you tell them about god nobody cares tell them everything but give them charity give them food give them shelter give them anything they need iwere na nke ha nwere enwe ọ bụ arụ that is why god punish you because ofe akarụtọ mmanụ ojuo ọhụrụ god nature is punishing us because we are uh, that is uh, isi isi nke anyị isi anyị mere mgbalị isi anyị mere mgbalị we produce oil crude oil anyị nwere electricity we have every kind of resources anyị nwere gold anyị nwere diamonds anyị nwere anything but we cannot give account of this thing nwa bekee si all the way from europe come and take it don't you know that nature is, is against you ịmara na nature is against you ịmara you cannot know because you don't see beyond you no blame nwa bekee you don't blame me because nwa bekee is part of nature atom constitute 99.9 nwa bekee ọ nwere atom nwa bekee atom nke ọdịiche nwa bekee atọm nke ọ dị iche ọ bụrụ atọm na ihe ọbụla nọ n'ụwa bụ atom that means ọ so na atọm aha na-ekwu so nna gị mụrụ gị gị na nna gị bụ ofu ihe so you are the same thing with your father you are everything is matter ọkwa ihe kwuru based on science and observation so if nwa bekee is dealing with you that means nature want to use them to refine you but our people cannot see it in that way ọ ga-afụ ya asị nwa bekee e, e, wikend nwa bekee fada na-anara ndị mmadụ ego nkọ iba nsị na-atọrọ mmadụ ọwa onye ọcha iba nsị na-atọrọ mmadụ ọwa onye ọcha iba nsị ọtọrọ onye ọcha bifọ iba nsị ọtọrọ onye ọcha bifọ ndị na-ezu ochi n'ala Igbo bụ ndị ọcha until we begin to develop the mind of human being we will suffer in the eternity. until we develop the mind of our people up to standard i tell you we will suffer to eternity every race on this planet earth will rise and we I ga-anọ food to them because higher element eat lower element until we begin to behave as a higher element as a human being onye ọbụla ga-eri anyị they will eat us all of us will extinct ndị ojii niile ga-apụ they will take the land their land will go away under gaa n'aka nwa bekee n'aka ndị china n'aka ndị thailand n'aka ndị taiwan the land will go mụ na gat awụzie ohu anyị na-akpa anyị n'ụwa niile wonders na-aga n'eri anyị si ebe anyị apụta ebe onye anyị ga-awụzi second class citizen ụnụ ama mgbe ahụ nwa bekee bi na cave si ebe ahụ uh, apụta onye anyị ga na-emezi anyị si na cave pụta anya na-awụgharị na-agagharị ka ozu akwa ha akwa onye ga-eme anyị mfe ichọ olesi ma anyị wepụrụ aka enwe n'ofe bifo ọwa aka mmadụ anyị akwụsị idisiv ụmụ anyị idisiv ụmụnna anyị na lie to them lying to them in what basis why why giving them un unrealistic illusory promises why every day by day the same thing everywhere go to church go to community go to associations everybody do the same thing everybody na chọọchị o oh, na asosieshọn o oh, na union o oh, everybody the same thing ka a ga-esi enye ya ego nye ya ego nye ya ego nye ya ego nye ya ego nye ya ego nye ya ego who are the victim yo at the end of the day the nature will send people from another place abazie gwụọ gị ịba ma gị o ma onye ma onye ugwu ma onye nta ofu aka rụta mma na ozu ọha ọnụ that is where we are today ebe anyị nọ today mana anyị amaghị anyị kwụzie ndị bais look ihe eh, anyị na-eme let us change our way let us ka change eh, the strategy enwere ebe anyị na-aga mba mba no why ọ ga-eji ekwu like that eh? our ancestors were Africans are different but you buy telephone telephone ọ gịrụ our ancestors way is good good and fine ịrụrụ telephone mba mana ọ bụ ngwa kwesịrị ịrụ ancestor gị ọ bụ ngwa because ancestor nwere ike ha like telephone they never use it mana ngwa na-eyuzu use nkọ ancestors gị never use telephone and they don't want it ancestors gị ebighị na ụlọ mkpa aja because they don't want ha chọrọ ya ọ bụrụ na ha amaghị eme mara ha chọrọ ya mana ndị nwa bi n'ụlọ aja ancestors ga chọrọ ọkụ enwere ike ha chọrọ ya I don't know enwere ike ha chọrọ ya mana ndị nwa chọrọ ya then you create it but like ya ịlikiri moto mara mma but you want to buy it but you cannot create it ije zuru mmadụ n'ochi zuo ego mmadụ gbuo mmadụ wayo mepee chọọchị ka ị wee gbaa moto buru ibu mana ị gaghị arụ di moto ọkwa mmadụ rụrụ moto ahụ somebody build somebody build this car with their own brain ị gaghị eme ị na-achọ paper money very easy bụrụ bụrụ private jet ịbụ ya bụ private jet ya praise praise lord jesus is god eh, eh, man of god never lack anything man of god but ndị ụka dị nkọ your followers nkọ how man of devil and man of satan the amen of satan go men of god chosen, pe chosen person echuzuru ya echuzu they have chosen him ndị ụka gị nkọ echuzu ha echuzuru gị nwa one out of million ụmụ igbo biko ihe aghọ okwu ndị okwu afrịka at whole ọnwụ na anyị chọrọ ịpụ ndụ we must begin from cleansing from discipline of the heart discipline of the heart discipline the heart ọ bụ ihe a na-ekwu this history before even the bible is written this distillation of the heart is there distillation of the mind ọ dịbụ adị ọwụ because of na abịa dee akwụkwọ sizie gị jizọs mee nka mee nka the animal sacrifice is the, to sacrifice the animal self in you because the character everything ọ bụla efuru nwere lower and higher the scorpion akpị akpị na-afụ afụ egbe egbe bụ akpị nke na-aga n'elu ifu every reptile ifu ngwere ị ga-afụ ngwere ahụ nke buru ibu ifu krokodil ị ga-afụ nke nke nwa obere ngwere ịhụkwa nke buru ibu krokodil na ngwere aghọ onye bụkwa ngwere nke aha pere mpe na ngwere buru ibu so in human mind maka asị na ọ dị n'ime ka ọ dị n'ife in the mind enwere lower mind which is animal mind nwekwe higher mind so sacrifice the animal mind suppress this sense organ sex eh, eh, eh, this appetite for nonsense you got to go all these illusions all you have to sacrifice because all animal self ndị mmadụ ahapịa bụrụzie ewu na ọkụkọ na-egbu and ebe ha si ha na ihe a na-ekwu bụ a na-eme ọnọdụ ibe gị a na-eme inside you ka a na-ekwu your character ọ gị mba na ancestor ya si ya ancestors ya gburu ewu ọ ga-egbu ewu so but kedu ihe ewu a na nwere to do with your character a na-ekwu about character so this ewu and the character they combine onwe e si esighị egwu na ewu bụ iji igbu ewu iri ewu onwe e si esighị egwu na ewu but ihe na-ekwu did this igbu ewu connect to the preaching <laughs> igbu ewu na preaching a ọ banyere mba ebe ọ bụ na a na-ekwu the mind how do you crucify crucify the mind crucify the mind crucifying the mind nwere nwere anything to do with this thing mba so ichi igbu ewu igbu ewu mana <laughs> ọ bụrụ mana nke aha dị iche ọla ọlesi m enwe ihe ọzọ iji ewu eme mana ọgwụkwa maka na ọ ịpụ ndụ ọ wụrụ ya ịpụ ndụ abụrụ ya ọ ọnwụ na ahụ adịghị ije na nke dibia dịka asị gị na a ga-egburu gị ewu ka ahụ dị gị mma nke a onye ọ bịara onwe ya uche distin bịara onwe ya uche onwe ihe ọ nwere imetu into the real life a na-ekwu okwu etu elevation or development of the mind nothing to do with that ka m na-agba ndị anyị ka ọ na-apụ ha na ntị na-abanye abanye so ọ na ị na-ekwu about doing something for your mind ọ dịara enwe ya iche nwere ihe a na-abụ nwere ime and onye malaria na-eme asị a ga-egburu ya ọgụ ka malaria na nwanne cheki enyen ọgwụkwa na-ekwu oji ọkụkọ malaria na ntụwa dry support because every doctor nwere ka o si agwọ ọrịa nke iji nwere ike na China ọgwụ malaria nwere ike ịwụ akwụkwọ pọpọ nwere ike gaa n'Europe ọgwụ malaria nwere ike ịwụ akwụkwọ akwụkwọ mkpụrụ jakwụ so ọ dịpendịrị ka ndị ọbụla si agwọ mana nwanne ọnwụ na iburuvu ya ebe a big n'anya ọnwụ na iburuvu ya na malaria a na-agwọ ịba ọcha n'anya a na-agwọ typhoid a na-agwụ ọwụ na ipuruvu ihe nwanne ma na iso na ndị pastọ ọwụ na ipuruvu ihe mana na iso na ndị pastọ ọ were nke a ga-eme ego were nke ego a na ọkwa ka a na-ekwu maka a na-ekwu ofu a na-ekwu ọnwa ọwụ sọ ndị pastọ na ndị fada ndị enwere ndị ọzọ ọwụ ndị ọrụ anụ ịpụtakwa sị weta ewu weta ji na ọkụkọ adịghị m egenst ji na ọkụkọ na ewu ihe ndị egenst wụ ihe ahụ esisi mee ọ na-arụkwa ọrụ a na-emekwa ya eme ọwụkwa emesịa ihe a ọ dị mma ọwụ na ọwụ na emesịa ya ọ dị mma aka m dị n'elu emesịa ya ọ dị mma nwanne even anyị emepere gị wọkshọp ị na-arụ ọrụ emesịa ya ọ dị mma nwanne anyị emepere gị ebe ị ga-arụ ọrụ mana ọgwụkwa nọ nke emechaa sị na nwere ike ka echerezie enwere ike ọ na akara aka gị dị mma akara aka gị adịghị mma na enwere ndị a ga-eme emere ọwa ọkọ nwanne ịga ụlọ ọgwụ nye parasitamọl ọ na-arụ onye ọbụla ọrụ parasitamọl na onye ọbụla ṅụrụ parasitamọl kama ịṅụọ 1 gram ọrụ ọrụ ịṅụọ 2 grams <laughs> ma ọ gwarọ nke imechara m ọgwụ isi mụ na njejekabara chim njejewaje chim enyere gị ego na ọ bụrụ na maka chim nke a nọ na ayọ nchim na hapụzie inye gị ego na a nyere gị ego so nye gị ego ị mere m ihe m gwara gị ọnwụ na ị mere ihe ma akwa na ojoro iwere nke iri emere gị were nke ego ana pampam play so ọnwụ na anyị chọrọ a society worthy of living all this thing will be eradicated na-agụ unu nke bụ eziokwu all this thing will be eradicated ọ ga-apụ ọ na ọ pụrụ ma na mmadụ ịtụrụ onwe ya asị mmadụ ịtụrụ onwe ya asị because ndebe be anyị always ha na like ime ọ bụ because ọnwụ na ị na-afụ problem in people ihe na ọnwụ ngwụnwa na-eme the problem ndị be anyị always see problem pepl chefuo na ha the problem m nwere ike na-agwa ndị be anyị destin na ọ na-asị gị nye criticize fada criticize pastọ mana egwu ya na enwere ndị na-eme ije na nke ha ọsị weta 200,000 na ọ bụ mmụọ nnukwu nwụrụ anwụ ma mpụrụ nnukwu nwụrụ anwụ na a ga-emere gị ọgwụ a ga-ebumere gị ihe mmiri rụrọ gị agwụ mesịa nka what of those people nkọ ọ bụ the chọọchị na-eme chọọchị ịkwana chọọchị ọkwa the same thing chọọchị gwara gị ọgwa gị na different level ihe ụka gwara nke ọ gwara gị so these things all of them anyị ga-awụnye ya n'ọhịa nwanne ọ bụrụ na e nwere ihe ị na-eme ịma eme ihe ị na-eme iprove ha anya anyị ga-anọnyere gị 100% ndị ndozi ọdịnala nọnyere gị 100% ma ọ bụrụ na ị ga-eprove nwe ihe ị na-ekwu na a ga-eme ya ọ na-arụ ọrụ nwanne ndị ọhịa na anyị na Igbo ka nkụ onweghị ụdị mgbe anyị mere anyị mere kansa kampen buche anyị emechabeghị anyị ka na-emekwa ya na ọ bụ anyị na dọkụmentị awa program emesịa dị dọkụmentashọn a ga-ebidokwa ọrụ praktikalị ka anyị si eme ịghọtara ndị ahụ na anya n'ala Igbo bụ nsị ọbọgwụ ndị ahụ na-adịrọ onwere ụdị ọnya na-adịrọ dị nna nwanne ka ekwu n'ebe ndị a na-achị na-ebugharị na Facebook n'ebe ahụ ndị a na-ebugharị ọgwụ na Facebook ya na adị ọ na-ahapụ na ụmụnne ha na-anwụ anwụ so ọ na a na-ekwu ofu a na-ekwu onwe ndị pastọ sị na ha na-agwọ ndị anya isi na-agwọ ndị ngwọrọ ọ na ha amaghị ebe a na-akpọ igbobi igbobi igbobi ebe a na ndị abịara ụkwụ ebe a ndị abịara ụkwụ nọ enwechara m ndị french nwere asidentị gbachara ụkwụ kedu ebe ha nọ ka a gwụọ ha destiny so otu a ka ị ga-esi ama na ihe agba asị ụmụnne unu ekwezi na bikos na ibeliv na chukwu anyị gba ee e nwere chukwu there is god no problem believe in god no problem but kedu ihe believing in god have to do with this man telling you to give him money 100,000 for prayer Can ihe believing in God have to do with giving 100,000 for prayer onye oh, m na-ajụ man of God 100,000 a ga-abịa ekpere na ya 70,000 a ga-eji eme ekpere kedu ihe ime ekpere have to do with 70,000 onye m na-ajụ so ọ bụrụ na anyị ga-ekpochapụ ihe a niile o nwere nke a ga-ahapụ ahapụ sọsọ nke a ga-ahapụ bụ proof sọsọ nke a ga-ahapụ nke iprove na destiny then we will build a house for that anya build a place especially for it then nwezie professional training so that eh, ka anyị marazi ka a ga-esi wee na-eme ka o were ewere ya mara ndị Igbo onye ọbụla ga-esi ma Thailand ụmụ obodo ọbụla ha si bịa na ala Igbo bịa na agwọ ọrịa ụdị ọrịa ọbụla ụdị ọrịa ọbụla ị chọrọ ji asị gị jebe n'ala Igbo na e nwere ebe a na-akpọ Igbo land ọwụgo na ifu nwanne ọwụ na ị na ayọ ọya ifu moto kama ijiri ọkara ijiri ọkara na-agba onwe onye onye akpụrụ chura ụra ọkpụkpụ mba na onye ọbụla ga-ala ifu mbọnsị ịdị ndụ na-afụ nwe anya na ahụ ị ga-enwe dezaya ị ga-ala ike ịdị ndụ ịghọtago so ọ dịza ịgwa n'aka how to manage distance ịghọtara so ụmụ ibe ihe m na-ekwu ka ndị mmadụ ghọta ihe ndozi ọdịnala bụ o nwere ike ịnọdịsọ nwụ ya mmadụ na-akọtuwu onye ahụ amaghị ihe ọ na-akọ nwere ike nụbeghị bifọ ikwuolere ihe ọ na-ekwu ji aka gị mebiere onwe gị ihe a na-eme eme ọ bụrụ anyị nwa gị ga-emebiri ịghọtago so onye ọbụla sị na enwere ihe a na-eme n'ala Igbo nwanne biko kpọtụrụ anyị ihe ọsọkwa ihe ọsọ that is ọsọ n'ime akụ ime aka na ahụ adị mmadụ nsogbu adịghị nwanne anyị nwere ndị ahụ adịghị ọsọkwa ya bụ na ikpuchi anyị ụta mmadụ ahụ adị ya nsogbu adịghị come we want you mana nwanne ya eprove ya ọ bụrụ na eprove ya hmm, anyị nwede ga-enwede ihe a ga-eme gị ihe a ya eme dat ndị pastọ ndị ochie ndị ama na-egwu wee ya akpagharị ọ bụ the same ebe anyị tinyere ha ka etinye gị so ọ ka mma ọ bụrụ na ị mara eme o doo gị anya ikwuo na ị maghị eme mmadụ agakwaghị eji wayo na-edobe ọrụ ọdịbe anya ụrụ bikọs n'ọgụ nke ndị Igbo na-egwu nwa wayo mba ọ chọkwa ya wụrụ afa ndị Igbo ka iji asọrọ m ga asị na wayo nwanne wayo wayo afọ ọ ya jiri wayo bụ wayo as long as na ọ naghị arụ ọrụ nwanne hmm, mba anyị ekweghị ndozi ọdịnala ekweghị olesi ma e nwere ebe ọzọ ị ga-eje mee ya ndozi ọdịnala jụrụ ajụ so ụmụ ibe biko ana m ajụ na ayịyọ ihe anyị bịara bụ ndozi ihe ọ bụla mebiri emebi n'ala Igbo a ga-edozi onwe ihe anaghị eme ndozi o nwere ihe anaghị eme ndozi as long as na ala Igbo dị otu ọ today o gosiri anyị na e nwere ihe dị wrong somewhere something is wrong somewhere oles ma ọ na-emara ihe dị rọng mana anyị nwere onwe anyị ma ihe dị rọng that's why anyị ji ekwu ya so ụmụ ibe ana m ekene ụnụ maka ndị ga-egekwu ege kenekwe ndị gere ege gwuo na ihe anyị bịara bụ ndozi ọdịnala in five years time nni nni ga-agbakasa n'ala Igbo ọ gwefụrụ nni nni ga-agbakasa n'ala Igbo as long as there is river na Igbo land enwere river n'ala Igbo nwee landị n'ala Igbo as long as there is sun there is water nni ga-epu kama ọ bụrụ ta akpụ anyị na-eri akpụ everyday ma ya bụ na akpụ dị esens kama ọ bụrụ garị ka anyị rem garị everyday ya bụ na garị ka anyị nwere ofu nri nri dị esens na ala Igbo ka nri a dị esens kama onye ọbụla rice rice <laughs> ka onye ọbụla ribe rice everyday anyị eri rice na chicken anyị eri rice na as long as dị jụrụ afọ nke dị njọ nke mmadụ bụ ọnụ nwanne nke ibu ọnụ adịrọ mma <laughs> nọ erie nri ju afọ ewee chee uche ọfụma ụmụ ibe ndozi ọdịnala bụ ebe ọ gbara kasa ọgụgụ isi ka anyị ji eje e anaghị eje nkịtị nkịtị adịghị ebe a nkịtị nkịtị adịghị ebe a nwanne ịbịa ihe igbu wayọ bren donye ya amamihe n'ime soro anyị jebe anyị na-eje mbakwa mba na chekenna ala igbo chekennu ka ọ dị nwere ndị na-ebara n'ala igbo nwanne pụọ n'ọpụ iwe ka pụọ n'ọpụ iwe ka na pụọ ọpụ iwe ka jee na awada jee na awada nwanne awada ahụ ịma na-ekwu ekwu awada ahụ nwanne jee na awada ụlọ ọbụla ị fụrụ onwe ndị chebere isi ụla nwe ndị chebere isi ụla awada onwe ụzọ eji aga ya ma mgbe ebere avenue aha niile nwanne nwaajike avenue pịkata everywhere is ọ dị ka nsị everywhere is dirty stinking stink hiki hiki everywhere na this is a lovely land nna nna ya hapụrụ anyị a lovely place then left for us na nwanne ka ezi ka ọkụ agụnyere na aka esi erebu anyị biko taa ndị ndozi ọdịnala si mba na ọgara eme kama ihe ga-eme echi mee taa kama ọ ga-eme kama ọkụ a ga-anyụ anyị n'aka ihe ga-eme echi ya mee taa anyị ga-ebidogo na nni nni mos gbala kasa as long as there is land and there is water na Igbo nni must be the free self anyị kpọpụta one day or two days every week free food nna akpali anyị na-ebu nri iwere ọkụ mkpụrụ ọka tinye na ọmịta ogbe ọka ogbe ọka ịmakwa mkpụrụ ọka nọ n'ime ịmakwa mkpụrụ ọka na ofu mkpụrụ ọka mịtara ogbe ọka ịmakwa mkpụrụ ọka nọ n'ime ogbe ọka nna nwanyị nna nwanyị bidara nna anyị pat onye ọ bụla gwugwere okwu nri egere ebe nọ after five years mmeji a ga-eji na idis gbagidie nri nri esi n'ime na-apụta achọghịzị m kọmplen nri ahụ kọmplen nri ahụ bụ 2022 go end 2022 kọmplen nri we go away from Igbo land nweghị ha ji gọọmenti gọvanọ si ebe a pụrụ anyị ọ mara na Igbo adịrọ mma anyị we don't want them ihe anyị chọrọ ndozi ọdịnala Igbo ebe ndị gbara kasa ebe amamihe gbara kasa ihe anyị chọrọ ka ụmụ anyị pụọ ndụ ụmụ ibe asị m udo dịkwara ụlọ ka ọ dịbakwa na echi o